Hello, everyone. Good morning from my end. Good morning, good afternoon, good evening. Depending on where you're watching me from, please, if you come across this video, I would like you to share this program. Hey! Them like it so much. Men that I love so much. Hmm? Guys, it's in a share button. Hmm? Men that I love so much. Guys, sorry, I'm cooking, so I'll be going back and forth men that I admire so much ha akpọ ekwu nwoke ya bụrụ nwoke amụọ nwoke ya men that I admire so freaking much eh? <laughs> where are those that said, um, because I miss it can never come to Imo State eh? oh Michael Obi onye m onye m men that I love so much beyond imagination. Zayo! <laughs> Eh? eh? Men that I love so freaking much. Hmm. Look at them. Men that does things, eh? they shake the whole world. Hmm. Ndeme papa. Ndare agarana. Ah, Zayo, hey! dezi nwanyị ọma ndagharị na-agaba abalị egwu enwere ka m si nọdụ enwere ka m si nọdụ ee ndagharị ha gara na mma ndagharị ha gara na mma men dara ala so freaking much eh, ndagharị ha gara na mma <laughs> Zion, Zion. <laughs> nah, eh? I've been busy since morning. My off day, I'm busy. I'm away. I make kochicheni name name for the days that I have been working. Hey. Many that are lost so My personal comment. Ah, Chineke. Ndagare yagara na mma. Ndagare yagara na mma. Ndagare yagara na mma. Ndagare yagara. Oh, Zion, we fly. Odagu, Odagu, Odagu, Odagu, Odagu, Odagu. hei ah! ndị na-eme few words ebuda engine where is that udela udela oh ma alisa ọ oh, gịnị ọ oh, gịnị ọ oh, na-achọ m ka ịfụ m ọfụma bịa m igbe egwu achọ m ka ịfụ m ọfụma ka ị hụrụ mgbere ya like that na achọ m were were gba ijiri malisa eti stọpụla Whatever were gba ijiri hụ m na gba ijiri hụ m na ọba m ji chọọ ka hụ m ịghọtago bye onye <laughs> onye nsogbu my right hand man my personal my personal manager ndị aghịrịga gara na nwa aghịrịga gbawagara nya ndị ka somebody say zayon zayon za bịa udela imagine you now in on on ọnwụ na-egwuti na-esi ihe na-eme n'Imo steeti ịnọ on ọnwụ na na-egwuti na-esi mkpamkpa na-akpa n'Imo steeti haleluya Zion Zion where is the indigene where is the Facebook indigene where is the Facebook indigene Woo! is the first book in digital. <laughs> oh no no no no! Oh no no no no! Hey! Oh no no no no! Oh no no no no! <laughs> O mere n'ebe o mere na ngo ọkpala Where is the Facebook indigenous? We are the indigenous of Facebook. <laughs> I'm coming for you. Are you ready? <laughs> <laughs> Where is that Facebook human trafficker indigene? That's that's one That's that's enwere gị na ya na-asọpụrụ mmadụ pdp na nga ọgbaala enwere onye gị na ya ndị niile na don't gị anything. iti na so gị iti you dey you dey came off like a bleacher you dey came off iti like bleacher you dey came off bleacher iti iti ndị came off came off hey oh enu gịnụ bịa bịa bịa facebook ndị ji facebook ndị ji <laughs> where are you zion we move ma chọọ m ịgbachi egwu ike ka ihe a What the wetara enwere ka efe a enwere ka m si n'ọdị nakwa ị na-ahụ ahụ no stretch mark chee nwere mma no bleaching no stretch mark no mark no no knife no ebe chiwere tiwa enwe ebe egwepịara egwepịa ihe niile wụnere Sarah de go Sarah de go na biko ana m zion facebook indigene facebook indigene the only ex-convict werela aka na-egwu ikwu ụmụaka n'otula na-egwu ikwu ụmụaka otula na-egwu ha pomfomfom where were you and where are you ana m ajụ ebe ka ị nọ natural beauty enwere ebe ị hụrụ maki enwere ebe ị hụrụ lemalema enwere ebe ị plantain eh, chaga ọkụ oh, nowhere agwara share this video agwara I'm coming I've been cooking I've been busy appointment here and there you know I always like to fix my thing all Kamarika she doing go and call that Facebook in teaching for me share this program <clears throat> J or that Facebook in teaching J or that ex convict and about governor Onyoshin that will never become common chairman that's what I'm as that can never become common chairman. Anna, Anna just say, go and work. Did I hear that he eh, Ginando to Ginda Pari Begi celebrate? <laughs> Did I hear that you guys a celebrating because Johnny Amoronia and Azoka, Johnny Amoronia and Azoka, Primary Zodia? He is the only person not a PDP Potarani. He is in my own witty. I will always educate all of you. You guys are jubilating for nothing. Save your strength for cry. Because he will never become chairman. Go and write it one place. Mụnwa gwara gị ya with full alacrity. Nna agwa gị agwa gwara m gị chudele a ga-apụta until ya onwe. Gịnị ka m gwara gị? It happens. Eh? Did you see Akon in the midst of oh, that's it, one of the two of the strongest men in the whole wide world? ebuka obi onwe onye ka ebuka obi na naijiria kpọpụta ya ka m fụ kpọpụta that person ka ebuka obi na naijiria ka m enweghị nobody i comot cap kwuo ya nobody enweghị any motherfucker ka ebuka obi na Nigeria, if i talk and make mistake correct me and i will stand to give you one million times ihe m jiri kwuo ya n'ọwa how many responsible men can I na in gị na Ki aku you be man, you want a last name. Aku you get last name or say so. Ndesayom share this program or say so. Ah, my mean they hate me like me, we don't care. At this point, share this program. Share this program. Click love, click like, call your family. Ihe a na-eme bara na a na-aba. men wa potashina na men nọ. Men day men dey, ọhịa. Mende, mende, lekwa ha, lekwa ha. Wolomu any person any stronger than a Obi or connection or we save life or we the honest or we were a man without a woman and we be on top and what one. What that man is what any get you compare Ebuko Obi can put at this world. Bring that person make I see. But that money get you compare Ebuko Obi na the, the whole wide Nigeria come here that man should come out ego he gets finance ọ yanaka. ejima ndị mmadụ church achọ If you want me to list it it chọrọ ka m list the reason why you were one of the strongest man in the whole wide world oh you're not understanding it now let me start to list it ka ị mara reason m share this program come on get out of here ya I have my reasons I have my reasons before unu unu onye before you guys ị mara na m gị before come out ma nwoke ma nwaanyị if you know say I don't nyash you come out share this program eji m eji m ọkụ bịa na ya bụrụ mechie ahụ program ah, a man mamachi iwe onye obi akpọ i will list why enweghị onye kaya. ya dịrị more powerful spiritually powerful physically powerful I, I know I have my reason of telling you this. I will just, I know the cap. I know the kimor. <laughs> I know the kimor like bleacher. Ebkobi is not a thief. Ebkobi is not a scammer. Ebkobi has saved life. People have been testifying all over the globe. Ebe ọla ngozi ya ga-akpatụ gị n'aka. have never slept to nwoke ma nwaanyị kemgbe o He remains a virgin till death. One pụta ahụmahụ even nwa two years eji virgin na. Morel, how old is Ebukobi? How old is Ebukobi? Majority of pastors ni na anya achu umuaka na church. ha majority i'm not i'm not capping i'm on your sam even the so called reverend fathers majority of them they Nash. a na-ara why won't i give all my honor to ebuka The one reason why i will not praise this man one if you bring that person to this world they make with your facebook their values with integrities, with principles, with ethics, with things that uh, other people in the world will ever compare because oh, become free. Yes, na me and up ya open. Make any father come out to be a here because obi Na enwe na nwanyi odi na na nwoke odi na Make your pastor come out. Come declare his stand in blue apa. on social media shia iwe na nwoke ma nwaanyị m dị na-apụta gaa hụ dat ị ga-ahụ nke wugotowoto gaa hụ nke ị ga my brother na virgin my brother wee buka obi i will answer you my brother gwara gị na ya wu na ya spiritually inclined my brother enwe enwe veji na ọnwụ o mee na ọdụ ụra mana ọkpụ ka m gwakwa gị kewa eziokwu pụta ana m agwa gị why this man eji one of the most powerful nna gị ọ virgin domeke gị wu virgin mma gị ọwụ virgin none of us were virgin but I gị ihe mere oche one of the greatest greatest I, I mean, onye a wee force that no man will stand against it ndị a niile na-ekwu okwu na-esusu esusu a na-esusu esusu akụ enwe virgin ọwụ nwanne ya nwoke enwe enwere m gị enwere m gbaga ha na ndị ahụ vejin ana m agwa gị reason this man ji dịrị very powerful wụrụ one of the strongest man enwere the whole wide Nigeria pụta he say you be reverend father come and do the same thing Ebuka Obi mere gị na-ekwu gị eji baịbụl na ụgbọ ahụ ji kpara gị i ya na-adụ ishishi that yes na gị the same nkwe nwere ka m ga-ekwu na unu etiwe enwere ka m ga-ekwu na ụhụ na-etiwe ka m hapụ ikwu da won enwere one reverend fada na m ga-eji kwuo ya na ụhụ na-etiwe so ọ ga-eche ya ọzọ ole don go dat part don go area ka m gbakwa nkịtị but let me dey generalize out say ị a reverend fada wey you never nyash wey you say you dey like ebukobi Obi asị nke pụta na ọgbọ Obi akwuo ihe ebukobi kwuru including past even let some pastors that are even married pụta bịa kwuo that enwee when any other woman m dinara without my wife ka chineke kwugbuo ya let that pastor come and challenge i'm not even attaching them with their wife oh. i i'm not even attaching it with their wife so ana m agwa gị those that already married many of them have devoured that pastor thing but they are only living on that grace okay man, how powerful this ebuka obi dey i know the reason why i'm saying this take me anywhere cross me anywhere but him na gbagye that god can never power of god can never depart from ebukobi because he has he's an innocent creature so okay you are saying he's but no you are getting it wrong it's written in the bible that i believe in that into when we saw that the holy spirit ga ejiga arụ ọrụ amụ ebuka obi ka ụnụ go arụ ọrụ if you don't know but he decided not to kwekwela nke he ihe ihe ụwa nara ya nara ya the glory ị chetere ndị mmụọ ozi ahụ rịdatara n'ụwa bịakwa iko akwa nwere ka spirit of god chịpụọ ha n'ime the only thing that devour human being was sex ịhụ na ịkwa m iko that is why a lot of you guys anyị ga-ekpega ekpere ekpega ekpere including me we go pray pray pray say god answer god just make honor because we are not clean we have already dent our soul and body ị na-amụ obi ka obi ga ọrụ ọrụ but o decide iwere onwe ya nye chineke resam reclaim nye ọla ọrịrọ chineke ya emere ya ahụ ikpe na naanị okwu na o kwuru datị ndị niile ji ya na eh, this eh, what's his name em eh, udela ji ya na-ekwu okwu Now God ga ga-arịa kidney problem Oh man, ọ ga-emezu a power a power na-eshi of god no, no, a power na-eshi a prophet no, no, no. it's not a joke naanị no kwuru okwuo chi na unu ga-eji ya gwọga kidney problem udela as i'm talking to you now is in soup chidi na lashia chidi na ala ohe m ji The one dowe onwe gị and try god nga m nọ arịghị m nsọ you see what I'm saying? apostle paul kwuru that if you know you can keep yourself clean ọhịa mere some fathers they are not eh, ha na-emeli ihe ha ga-emeli again that is the point So do you think is a lie ọ gwara gị si ihe gụga ya anaghị agụ gị bụta ọ na-ata anụ ahụ um afụfụ ọ na-ata anụ ahụ afụfụ na-ata ya afụfụ because ọ chọrọ ịhụ the face of God ị ga-adị clean you have to be pure to see the face ịmakwa ihe mmadụ nọrọ na America ịmakwa ihe mmadụ nọrọ na Nigeria kpee ekpere dị na-aga na eh, unu ga ọkụ onye 100 days unu ga-ahụ ọkụ Ebuka, hey, eh, my husband, uh, Dimoma. Hello, babe. Hello, babe, how far? nke nke na-eme o chekiela dịka dọrọpụrụ hụ ya ka o chekiri dansị ọhụhụ ama m ahụbeghị m ya bata o nwere ka e wetara ọnụ ụzọ nga ọrịa ọwụhịa akwa akwa something ọ hmm, ga-ahụ Hmm, mebi ọhụbeghị ya hmm, ọshedị dị ya ọ gaala bata ọrịa ọ emepebeghị mgbe ọ gara hmm. angel ọ dị ọrịa n'ebe ka gramma kpọọ ọnụ ya nụnụ emega m live video anụgakwa olu gị anụga <laughs> olu gị e? gara <laughs> YouTube a na-alụ for the yeah, the stuff is stuff. Okay. Onye na-etere na mmadụ oke. Alright, ngwa m hapụ gị. Ịghọtago? Virginity is God. Yes! Ị chọrọ inwe covenant with God ka a na-anụ olu Let me tell you, when a lot of people who nwere the same power Ebuka Obi nwere but because of ihe ụtọ, ihe ramaramara nke ụwa, ihe were amụgwọ ịga. ihe nwere something ọ with their problem oh! if you don't know you better know it now Anyone of people who nwere such gifts but imagine ihe na-anapụ ha because of ihe a man no ọwụla have you seen beautiful girls in Zion have you seen beautiful as ma ndị otulukwu ma ndị otulowode ma mande bu mande ma mande bu mande ma ndị bu ọnụ ma ndị every time daddy daddy it's not easy go and try it now. Getra ya ya ndị hụ eh? men of god the cad doctors men of god the cad doctors who any type of women in a anaghị Man deke chogashi diha, the man of god dị na ha manama ọ the ọ man of god atụwa toahime. All these go and try it now, guys click love and like and share And na-epọtụga my video Click love and like and share, share, share, share, share. Click love, share, share, share. I had a pot guy. go. I'm going to make it down. I shut Toya down. Share, share. I'm going to make it down. If you guys are not sharing it, they will shut the video down now. Share, share, share, share. The quite report, the quite report. Now share everywhere. Now share, now share. The share and do suppress this their reports. You want to go? Share, share, share, share, share, share. Click love, share. So, like I was telling you, hmm? enwere ndị na-abịa na nke ebuka intentionally try to seduce him ọ wee na home ụmụaka ọma ị nwetara ndị ga-abịa deliverance ndị ahụ na-abịa ebe a na-ekpe ekpere ha sụcha short skirt ara apapụta when you want to see beauty things compare them with the man of God and na the the doctor onye ọla lụrụ a doctor like me eh? ị na-enwe ndidi na-ekpere chineke nna because some some i believe that doctor is their oh like god i know what i'm telling you now ụfọdụ enwekwa ihe na-agba eji doctor ya na-eme m here ọ na-eme m here ọ na-eme m here the same thing the men of god are going through if ebuka obi can ịmakwana the most beautiful things on this earth one chineke kechara ahụ anyị a beautify ya ya God to catch our body, beautify in a structure that a man is hard to resist. To I am the shaggy, walk all anything and walk keep with a problem. Walk all anything and walk keep with a problem. Because it's not normal, it's a spiritual and evil incantation. Oh, something is wrong. They are not doing uh, that is why sometimes I, I, I don't I don't take it to heart. Because some that I'm manipulated with evil. when something is wrong they are not okay. God beautify each chana human there that you cannot resist it. Oh him David, go and check here David the wo di matter because of getting one. nwaanyị na-asa ahụ David a na-ele ya. Nwaanyị David a na Let me imagine. Ahụ is the most beautiful art. Is the most beautiful art on earth. I'm just telling you the facts. When Ijoron Jode comes to Efe like this, he shake Otogi. You not see that ugly in my face again. You not see this Otutu you again. When it come now, as I ugly as I am, Msutu Efe, you ever poor. This shukulerem like this, Let lerum here. Yeni na skata. Otutu you like me. We were ugly like this. But as soon as I say, I don't come up body, when Isha Wawagi. na ị ga na-ahụwu gịnịgịnị gbogbogbogbo ya na-eme gị n'ahụ kpakpakpa that is the powerful of a woman structure nwaanyị mara mma ekwekwa m ndị jete bleachin o bleachin askata ha ka ha ejikwala eme na something nye m gwaga gị nwaanyị mara ma ụkwa ka oturu akpụkpa ma akpa ghara ihe ịhụga somebody like me m gusoro ahụ eme amilk ụkwa ka edere asa Or she who give me doctor, madam. Ah, it's quite unfortunate. That each and I'm gonna get on Okubo. Each and I'm gonna get on a Ogape as you go. I married the medical doctor. You don't know, make I announce it now. Plus I'm a general. Plus I'm not that poli politics on Abanime and Obuda. Get aware. I'm not a tout and a shower like you. That I'm a responsible married woman with integrity and quality. Aluhun oh. kwam shana aludi. kwa ka ịdị aware ị na-ajụ who give me doctor bụ ụzọ hazie onwe gị mụ na ga-anọghị na don't look at me o m a difference peshi god dosiri nye m ihe dati no matter what it is stand for me ejikwala m ele jekwa ji di jekwa ji and gị na-alụ amara m she will end up with ndị aṅụrụma that's your level ịghọtago with ndị aṅụrụma that's your level Look for somebody when a quality. Look at all this man. The good here. Oregemma, he legan go oregemma. He legana oregemma. Lenu doctor. Le jima engineer. Sorry, le le ebukobi. Ebukobi ka doctor, ka engineer, ka reverend father, ka pastor, ka negi, gị, ka nna gị. qualification here is beyond. Ka onye nwere PhD. ka onye nwere masters nke ya sefa na-agụta ya agụta oho ji nọ n'isi oche ọ wụ onye isi oche for life ebuka obi wụ onye isi oche ọ wụ onye isi oche ebuka obi wụ onye isi oche ọ wụ onye isi oche ebuka obi wụ onye isi oche ọ wụ onye isi oche ebuka obi wụ onye isi oche ọ wụ onye isi oche ebuka obi ka president ebuka obi ka gọvanọ ebuka obi ka senetọ ebuka obi ka nne gị ebuka obi wụ onye isi oche ọ wụ ke ya wụ enweghị anything to compare ọkìdí àwẹ̀ ọwọ́ ni iṣẹ́ ọ̀tọ̀ ọwọ́ ni iṣẹ́ ọ̀tẹ̀ o ebùkọ́ bí wọ́n ní iṣẹ́ ọ̀tọ̀ ọwọ́ ni iṣẹ́ ọ̀tẹ̀ o ebùkọ́ bí wọ́n ní iṣẹ́ ọ̀tọ̀ ọwọ́ ni iṣẹ́ ọ̀tẹ̀ o ebùkọ́ bí wọ́n ní iṣẹ́ ọ̀tẹ̀ believe it or not kwere ọsọlọ́gì ekpela but the fact remains that ebùkọ́ bí wọ́n ní iṣẹ́ ọ̀tẹ̀ ọwọ́ ni iṣẹ́ ọ̀tẹ̀ o ọwọ́ ni iṣẹ́ ọ̀tẹ̀ o ebùkọ́ bí wọ́n ní iṣẹ́ ọ̀tẹ̀ ọwọ́ ni iṣẹ́ ọ̀tẹ̀ ebùkọ́ bí wọ́n ní iṣẹ́ ọ̀tẹ̀ ọwọ́ ni iṣẹ́ ọ̀tẹ̀ ọ kì í rí enweghị ihe eji akọmpe ya nna agwakwa gị put it somewhere ka ị na-anụ ya ka ike ikwete na ọ na-eme na-ashị anụ dis video ha na-arịpọt ya spread the gospel a na-emete ya n'uro a na-ebete ya n'akwa a na-ekute ya na mkpụrụ the man has onye chineke shi ya what is education when you have anything everything that pass education won't Chicago, but to take the message. You must hear the gospel. The truth kegano is an also undiluted truth come genyeki. I don't just talk. I'm Mneku gana who the meaning of everything I Owo not isi oche. So, him je him je qualify gaga here. Kam nyegi just their standard. Ke mata na ọ Engineer, nke o jere wụrụ na ọ ga-aga skuul ya aga skuul he's an engineer ejima ya wan injinia he's not a tout he's not a drunkard he's not a kabukabu driver he's not onye agboro he's not eh, onye aṅụ mmanya he's not nwoke na-apụta na facebook du na-akọ ọnụ no he's an engineer bịa were ya mmụọ nke chineke dubasa n'ime ya na-arụkwa ọrụ chineke join it together <laughs> nwanne <laughs> ka somebody kpụpụrụ ya ogbu ga-abịawetazie CEO of Zolo Bitters ga-abịawetazie the only son that Ebuka Obi trusts to get tagara m here yawu the CEO of Zolo Bitters the billionaire himself Bami m ihe put everything together and minus nose. <laughs> agwa gị you listen and you pick points and when any of them ịhụrụ do na Facebook do na-akọ and when any of them who eh, wear bele face any get ego get rubbish they are doing well for themselves You know what they are Click love and share and report the video. I don't know why you guys are not sharing. No way. Oh, Nanda, I'm reporting. I want to go here. <laughs> You want to go? engineer that you can never be engineer chiwike engineer your own engineer will not on facebook na corner they don't have that time those are men na-ebu ngabasị na obodo na ndị ngabasị nyere mma ndị jiri onwe ha baa n'onwe ha that they are the men they are the original igbo men that we respect ndị ngabasị Notago. So okay, dear way. When I'm get all their this thing. Okay, dear way. Now let me go to Ngowa himself. Remember when Ebukobi announced that he's going to East? A lot of people are but I ah, can't come. Oh, Ebukobi is now. Oh no, no, cheme play unu, baby. You have not seen it, chere. Share the video because kai kuonu ngongo ngongo ijiri mana anya abiago olúwa jésù olúwa jésù ihe akara akara aka eruola mgbe aha akara aka eruola oge akara aka eruola oge akara aka eruola ihe unu na rịpọtụ peji m facebook a na-eribuvu my followers every day ka gbasara unu a i go nowhere na every morning facebook a na-eriduce my followers every morning facebook a na-eriduce my followers morning every morning ike ga-agwụ ndị ala nga ka m that thank I know they make money for Facebook I know give a toss I know care don't, mean I saw na-achụ at you go Facebook. Yeah, my gị the only reason I'm here ya to use my platform support Ebuka Obi till that do me part to use my platform kwuo my own stand on anything that I feel like to use my platform where ire m were ọnụ m dameji to use my platform onye ala m filiri inye na ngo ma me ha pụọ ya ndị chọrọ ije ga skill acquisition to use it and do my personal business every other thing una dey look for Facebook una sabi i no join una for that one did you did you get it <laughs> i hope pop you you got it <laughs> onye na wee ya onye na wee ya Ogechi nwere my way my way my way ka gbasaziri unu si unu na report ya Facebook dey reduce by followers everybody m pụtara short of followers everybody m pụtara na una sabi na una sabi nga m kwechiri wu na Zion nga m kwechiri wu na Zion believe it take it owe o Amajun, where are the indigenous of Facebook? They were indigenous of hell. Salibs, pass. Okay, then I'm more. Eh? Anna m where are the indigenous? None of Facebook. We are the indigenous. We say what happened. We say what goes. Indigenous nna gị ọ video ole mgbe vidiyo a pụtara mgbe e mere vidiyo. Mpa gị ọ chọrọ ole ka m chụga gị indigenous? Nna gị ọ na ole? where your papa de, or where you de? are you no longer the indigent that representing ngopala consistency are you not the indigent that representing ngopala consistency a balagala balaga that they did not give you the respect that you deserve or you desire Oya kam na ajoke it is initially indigent of facebook those that on Abraham watch, we are the indigent. We say what goes. Become una. Children. Wait, wait. Guys, click love and like oh, hand on my page and I report. So click share, share, share. Share, share, share, share, share. And I call And I it. Share, share, share. And I report to page him, can I want they don't like to hear my voice. Ana Achenu my <laughs> voice. oh la la la, oh la la la la, Deacon Biano. <laughs> Indigen, Indigen, we are looking for you. Indigen, Biakwala and Pagaka here. Bịa kpụọla anyị nna gị aka hia where is your father? And where were you when this video was conducted? Ebee ka ị nọ? Alati ya. Alati ya, So wait oh, wait oh, Saku Zion, you are the architect of this land. So we can bụ the engine Allah. oge nwa gara okwu ya oge nwa klozuru ya bin onye chi na akụ zion enwe last name na zion chineke ga-akpọ gị ọkụ si akụ zion you are the only trusted son of daddy ya were this huge humongous project nye gị n'aka onye hụrụ akụ tinyere ya mmanya odogwu zion bitas ozolo bitas na-eme ihe dị egwu onye hụrụ zelobita sịkpọrọ ya mmanya na ọ na-eme ihe dị egwu onye hụrụ zelobita si na ọ na-esi bụ nọmba wanu o onye hụrụ akụ buliere m ya elu na o mere ihe tọrọ anyị ụtọ zolobitas zolobitas e bụ eze mmụọ onye hụrụ Celebita sị kụọranụ ya mmanya na ọ bụ son of the soil ka ọ bụ odogwu odogwu odogwu odogwu ya na esi ga pruvuola gị na ebu onye agha ga-atụrụ ọza onye hụrụ akụtuoro m ya mmanya na ọ bụ Celebita Celebita dị mma ịdị e mma iwe e ezigbo afọ ịgba n'ije aga mba Igbo ezigbo nwa asọ bita tanyị ije aga mba lee ezigbo nwa afọ bita asọ ije aga mba o odogwuru ụzọ odogwuru ụzọ odogwu agha tụrụ aka n'ọma ihe a na-eme so you are the one atrus through this humongous project so atrọsụrụ gị were ihe niile a tinye gị n'aka ihe e tinyere gị n'aka idoziri ya edozi o ihe werela tinye gị n'aka na idoziri ya edozi akụ che onye nwere akụ tụoro m ya onye nwere akụ tụoro m ya na ọ bụ nwa che so akụ upon all this gara gara gara gara gara gara gara you are the one that atụrụ sụrụ plus getting to two years Ghana, guy here basara gbasara ala na-aga ihe gbasara ala nobody knew even the ex-convict himself the only man enwere na nga ụgbọala na-arụnye ụmụazị was busy trying to get something out of your mouth you still remain loyal to Daddy. hey you are a son you are a son ejagamba you still remain loyal to Ebuka Obi to date One, onye dịka ga adịrọ tu onye dịka ga adịrọ tu honesty gị wowo wo beyond imagination so Allah, ọnwụ gị nwa Upon ndị na tika tika tika tika tika tika tika tika tika na tika tika tika tika tika you still kept your honest loyalty honesty onye ọla ị nwetara dịka akụ jichie ike even the truck you provided your your 911 you provided you did not collect shishi from that place ndekọ ọzọ butechara nke ha nara ego you are a priceless gift to anybody batara n'ime you keep your works your works awụrụ your works jide gị iji iwe ezigbo ndị niile na-emere gị uro because they want to be in that position they want to drive you out enweghị ụdị ebubo a ga-ebogo a ga-ebocha gị bo gị but i trust that the owner ọ na-ahụ na ihe na-ahụ na nzuzo ebuka na-enyo spiritual na-enyo physical Awo onye na-agbara ashịrị ya ege ihe niile ọ ga-ewe kọmụ gị bụta ọ ga-aga sachia gị n'ime na ọgana ebubo ọgana mmụọ ebuka obi na ebube na mmụọ ebuka obi ebuka obi ọ na-enyo wenyekomitas na-enyo na mmụọ ọ na-enyo na mmụọ na-enyo na fisikal wee ọwụ somebody that see spiritual warfare ya nyocha ya ebe put one and two together yes ọ mmadụ ọ ga-anụ nke eh, flesh body ga-agba ya ya nụcha agazie na mmụọ mmụọ aga mepere ya ụzọ gwa ya onye wụ onye onye bụ onye mmụọ agwa ya onye bụ onye onye bụ onye mmụọ agwa ya onye bụ onye onye bụ onye mmụọ egbughere ebuka obi onye bụ onye so ashịrị gị wu only ending physical warfare ebezie na spirit ya enyo onyo onyo onyo onyo mata onye bụ onye onye bụ onye nke ọwụla na-enwe nke ọwụla ịnọ the whole world amara gị a na-akpọga ha people na-adị happy Millions of people are not happy because they want to be in your position. That is why they target you. Trust me. Akunebutiro, akunebutiro. Akunebutiro, akunebutiro. Akunebutiro, akunebutiro. Achọrọ m ka ị mara na akunebutiro. Achọrọ m ka ị mara na akunebutiro. Achọrọ m ka ị mata na akunebutiro. Achị nwata kpa nkụ kpakpa aka nkụ ya gwa ya na agbara ya n'oke ọhịa asị ibe ya gwara ya ibe ya gwara ya ga how come na na-emezi anya ọfụma grace fast dị dị that's one thing you have to bear in your mind so gi there is something everybody in you want to have enwere eh? but it's quite unfortunate that oruhu Hanaka they will use propaganda lies lies you will hear all manner of things nwanne bọtụ kwechiri kwechiri kwechiri kọsọ onye ka mmadụ na mmadụ ka na mmụọ ka na ihe ana m ajụ gị eskon ebe ole ka nna gị nọ ndị ndị ji ndị fesbuk ndị ji inyefe ha ala na na mbishi Zion ministry bịara na mbishi deni ya john john john john ndiji facebook ndiji n'ebe ọ nọ alatia ikem ntu ọgazila ahụ ọsị Zion ministry ya gazi Yeso na oh, this man nwere stroke is one of the most honest man in na nga ọkpala ako i will give you a gift to give to this man aga m enye all this man kpechirila kpechiri na nga ọkpala na zion is coming despite his health challenges ịhụna this man mgbe akụ na this man kpechirila kpechiri enweghị onye ji ego he's one of the most honest man enwere na nga ọkpala this eze Ako please tell me I will give you a gift to, to give to this man stroke ya ọ ga-agbake ọ shi na spouse ya dị ndụ Ebuka Obi na and that youth ahụ ka o shiri you will be here. the man kwechirila kwechirizie onye m hmm. onye m onye m onye <laughs> m onye afa

okay okay done. okay fine go? guys share this video biko f convict the only man e eh, manana ka share eh, ga the young young people eh, aka n'ikpu small girls small boys small even anụ na ọ na-emekwa nwoke i heard that all up bakwala na nke nwoke you understand what i mean share this animal m the autonomous community mpaga owuhu ya ishi na iwu onye ntu right aga m eplekwara unu vidio igwe be ha gogogogo enyi igwe be ha ha na report this video a ụnọchọ ka na live programmer. a ụnọchọ ka na live programmer. These people are unu mara m ji ha n'olu and the only hate enweghị honya like him na blue akwa because I no dey I no spare no bagger you have to get a heart to like him o oh and i don't need their likeness ana m azụ ụtọ nke di m likere m am okay with it I'm in ha wu so ha na-eme mitiri m ọla mbara na blue apple. shimgba go ana m enye ha woto woto awụ m their pain so biko elesi m nọchọ ka m pụọ because biko so emegide ya na the thing facebook will bring it down click love and like share move programmer. She and she and suppress this their rubbish. That is the thing. And the man and the Zion too. Tell she hates him because she hates Zion. <laughs> so are you not at the are you not the hating side? We don't give a fuck. <laughs> okay, we love you. Nsobadro. Only take a God-given soul to, to love me. But I want that Rwanda and Ebu Matunda Musua. Uma Ponanda. Mna Gwaka Koshirde. Ndana spoil our young youth today. She who a Shabakona. They know they take ear, hear me and told him to agbara ha ya ana m enye ha ihe ebe i don't spare any of them now enwere vidio m ga-egosi unu onye ntu igwe bụ unu watch here before I make this video analyze guys share this video ịmana who made this video i will show it to you indigenous facebook ex-convict gara nga ebe ọ na-arịnye ụmụaka ebe iji ụmụaka na-egbuchi ha ịbịaba wu chairman just dey deceive yourself if you become chairman of Ungoba, ngọgbala make put your facebook i say it i repeat it i commence it i still maintain on this ground i stand let me put facebook if you become chairman of ngọgbala ka m hụ ihe ga-eme ex-convict dịka gị a child molester dịka gị na-ekwunye ụmụaka aka na everywhere an intruder like you, a quinsu like you, more jaw. Let me see that thing that will give you that. Although possible, just not waste the time, okay? Now waste your raggedy ass lifestyle. Ibera witchy, witchy, time calm shun. Carry a I down on a spiritual. Can I be deceive You can never APC APC that young man again I saw an APC will win it. APC and two chairman Governor, uh, Governor S. Convict, he will I will quit Facebook overnight for you. Go and mark my words. They only gave you this your this your this your temporary jubilation. This temporary jubilation is a jubilation because there's nobody put on a bit challenge now that's a PDP. Iwin kwaya, I don't know okay, okay, anything in the book a Facebook disregard it. Iwin kwaya, Iwin kwa that's the state chairman. guys that day go and send your vote to apc that guy na apc chairman na na ntu na na na na ngọkpala onye onye onye ma gị mgbe ị na-arụnye ụmụachi aka n'ike na-egwupụta shi ha na-arụ ụmụaka aka ike ijiri ganga nga ex-convict like you na akụkọ you're just wasting your life iwurukwa iwurukwa ya mara ma ọwụọ mụnwa bee ee chineke ị na-abata nnọọ ị na-abata nnọọ mgbe m nọ na awuo ya mere eji ba mgbe m plọgụ ghe afọ a <laughs> bịanụ m abịa gụrụ m ha ọgụ ị pụtara nga ha ọgụ nwaanyị gị enwe bizi mgbe bịa ha ọgụ nwaanyị gị bi ihe ka ijiri nnọọ gbara ya ọnwa ihe ka ijiri nnọọ gbara ya ọnwa obe mmiri niile ụmụkwara mma bịa dịkwanụ nwaanyị gị hụ dọkụ m <laughs> na m na-aghara asị gị akụrụ ndị m aka n'ike asị na m na-aharasị ya na nna m ya soshal molestation achọrọ m isi enwebeghị m enwebeghị nweghị m na-egosi mkpụrụ ara m ee na-emezi jelọsị Ugochukwu oruola nke ime jelọsị oruola nke ime jelọsị ee oruola nke Ugochukwu na-emezikwa jelọsị o echekwa m na ị na-emebu jelọsị bifọ na be hapụ ma enwere ihe m chọrọ ikwu na-adị mpọtantị biko ọbụla nne nye m nsogbu na ee eh, isokwala ndị jelọsị lekwanụ eh, dibo dibo mụtakwara jelọ agwara gị na Ugochukwu edevelopụla jelọsị overnight Jizọs ee gochigchi focus focus ndị achịkwala m focus abụrụ ah, distract ala nụ m because enwere ka m chi ekwu okwu ma ọ bụrụ na ọ nọghị ya nwere ka m chi ekwu okwu because ọ naghị efolo m na Facebook ọ naghị awọchị m enwere ka m chi ekwu dị okwu o mee na spirit m arị down na because achọ ana m anye ya escon wee wee wee ya bata na spirit m ego lalo Mm. enweghị anything m shiri yet aka m na-eshi eshi aka m na-eshi eshi ihe niile shiri n'ọkụ na enwebeghị ere na enwebeke facebook eh, ebe enye eh, all the time na were kuki na nwee maọkwa were siril mgbe a na m eshigodo eshi ihe niile nọ n'ọkụ facebook eh, oh, eyiela facebook eyiela <laughs> <laughs> for a long time <laughs> na blender makwara mma na m ebuputere na facebook enwere ihe ijikwa gwara ihe ijikwa achọ ka m bupute na ibe gị ndị ije eme kọntent eji ndị eji mm. ị na-ebu ị na-ebupute facebook <laughs> ooo mdokas boy ala my mood na eh? facebook eyiela kemgbe ụwa bee facebook yere long time ị na-ebi today No. Mm, mm. so can you excuse me, like? Again, yes, Mbano, guys, I'm abia again. Ah, chere numo, I'm coming back. Chere numo, I'm abia. Oh, come, come, come, Martin. Eh, I couldn't Come, Pia, I can am small. I'm annoyed on that. Come, me, I something now. Come, come, me, I something now. I'm abia. Chere numo. ka m touch ya the right right place eh go ya something <laughs> see you guys later chere m ọ ga-apụ very soon